Ọlụ ndị ozi isi nke abụọ Mgbe ụbọchị pentikọst na-ezu oke ha niile wee nọkọọ n'otu ebe na mberede ụzụ dịka nke oke ifufe nke na-efesi ike wee site n'eluigwe o wee jupụta ụlọ ahụ dum ebe ha na-anọdụ ala e wee mee ka ha hụ ire dịka nke ọkụ na-ekesa onwe ha o wee nọkwasị ha niile n'otu n'otu ha niile wee jupụta na mmụọ nsọ ha wee malite ikwu okwu n'asụsụ dị iche dịka mụ ahụ na-enye ha ike ikwuwa okwu ma ndị ji ụfọdụ bi na Jerusalem ndị na-atụ egwu Chineke ndị si na mba niile dị n'okpuru eluigwe bịa gba mgbe ahụ ụzọ ahụ pụtara ụra mmadụ gbakọrọ o wee gbaa n'ihi na onye ọbụla n'etiti ha na-anụ ka ha na-ekwu okwu n'asụsụ nke aka ya ibubo wee nwụọ ha niile n'arụ o jikwara ha anya ha sị lee ndị a niile ndị na-ekwu okwu ha abụghị ndị Galili anyị onwe anyị sikwa aṅaa nụ n'otu n'otu n'asụsụ nke aka anyị nke a mụrụ anyị n'ime ya ndị Pashia na ndị Midia na ndị Ilam na ndị bi na Mesopotamia ndị bikwa n'ime Judia na Kapadoshia n'ime pontus na Esia n'ime Frigia na Pamfilia n'ime Ijipt na akụkụ Libia dị nso na ndị ọbịa si na Rom bịa ma ndị Juu ma ndị na-eso ụzọ ndị Juu ndị Krit na ndị Arebịa anyị na-anụ ka ha na-ekwu okwu n'asụsụ anyị banyere oke ọrụ niile nke Chineke ibubo wee nwụọ ha niile na-arụ ha nwekwara obi abụọ na-asụrịta ibe ha isi ihe a bụ gịnị ma ndị ọzọ na-eme ha ihe ọchị sị ha ṅụjuworo mmanya vaịn ọhụụ afọ ma Pita guzoro ya na ndị ozi iri na otu ahụ wee welie olu ya elu gwawa ha okwu sị ndị ikom nke Judia na unu niile ndị bi na Jerusalem maranụ nke a ga anụ ntị n'okwu m n'ihi na mmanya abaghị ndị a n'anya dịka unu owu unu na-eche ebe ọ bụ oge awa nke atọ n'ụtụtụ kama nke a bụ nke e kwuoro site n'ọnụ Juel onye amụma sị ọ ga-erukwa na mgbe ikpeazụ ka Chineke kwuru m ga-awụsa ụfọdụ n'ime mmụọ m na anụ arụ niile bụ mmadụ Ụmụnụ ndị ikom na ụmụnụ ndị inyom ga-ebukwa amụma ụmụ okorobịa unu ga-ahụkwa ọhụ ndị okenye unu ga-arọkwa nrọ ee na-arụ ndị oru ndị ikom ma na-arụ ndị oru ndị inyom ka m ga-awụsa ụfọdụ n'ime mmụọ nke m na mba ahụ ha ga-ebukwa amụma m ga-enyekwa ọlụ ebube n'eluigwe dị n'elu na ihe ịrịba ama n'elu ala dị n'okpuru ya ọbara na ọkụ na alụlụ anwụrụ ọkụ anyanwụ ga-agbanwe pụọ ọchịchịrị ọnwa ga-agbanwekwa ghọọ ọbara tutu ụbọchị onye nwe anyị abịa bụ okwu ụbọchị ahụ nke na-apụta ìhè ọ ga-erukwa na onye ọbụla nke ga akpọpụ aha onye nwe anyị a ga-azọpụta ya ndị ikom nke Izrel nụrụ na okwu ndị a Jizọs onye Nazaret bụ nwoke nke Chineke gosiworo unu site n'ọlụ dị ike na ọlụ ebube na ihe ịrịba ama nke Chineke mere site n'aka ya n'etiti unu dịka unu owu unu matara onye a ebe e were ya nye site n'ịzụ akara aka nke Chineke na ọmụma ihe Chineke buru ụzọ mara onye a ka unu kpọgidere n'obe gbukwaa site n'aka ndị na-amaghị iwu anyị onye Chineke mere ka o si n'ọnwụ bilie mgbe ọ tụpụsịrị ihe mgbu nke ọnwụ n'ihi na ọnwụ apụghị ijide ya n'ihi na David na-ekwu okwu banyere ya sị ana m ahụri onye nwe anyị n'iru m mgbe niile n'ihi na ọ nọ n'aka nri m ka a ghara ime ka m mee mkpatụ n'ihi nke a ọ tọrọ obi m ụtọ obi na-atọkwa ire m ụtọ nke ukwuu ọzọkwa anụ arụ m ga-ebikwa n'olileanya n'ihi na ị gaghị arapụ mkpụrụ obi m n'ime Hedis ị gaghị enyekwa onye nke gị dị ọcha n'obi ka ọ hụ ihe ire ure ị mere ka m mara ụzọ ndụ ị ga-eji iru gị mee ka m jupụta n'ọṅụ ụmụnna m o ziri ezi iwere nkwuwa okwu gwa unu okwu banyere nna ukwu anyị David na ọ nwụrụ ị dịkwa ya ịdị ya dịkwa n'etiti anyị ruo ụbọchị taa ya mere ọ bụ onye amụma matakwa na Chineke ṅụrụ ya iyi na ọ ga-enwere otu onye n'ime ndị bụ mkpụrụ si n'afọ pụta mee ka ọ nọkwasị oche eze ya ebe o buru ụzọ hụ nke a o kwuru okwu banyere mbilite n'ọnwụ nke kraịst ahụ na arapụghị ya n'ime hedis na arụ ya ịkwa ire ure jizọs nke a ka chineke mere ka o si n'ọnwụ bilie nke anyị onwe anyị niile bụ ndị ama ya ya mere ebe eweliri ya elu site n'aka nri Chineke ebe ọ natakwara n'aka nna ya nkwa ahụ bụ mmụọ nsọ ọ wụsara nke a nke unu onwe unu na na-anụkwa n'ihi na David arịgoghị n'eluigwe ma ya onwe ya sị onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-edo ndị iro gị ka ihe mgbakwasị nke ụkwụ gị abụọ ya mere ka ụlọ Izrel niile mazue na Chineke mere ya ka ọ bụrụ onye nwe anyị na Kraịst anyị bụ Jizọs ahụ onye unu onwe unu kpọgidere n'obe ma mgbe ha nụrụ nke a eweduo ha n'ime obi ha ha wee si Pita na ndị ozi fọdụrụ Ụmụnne anyị gịnị ka anyị ga-eme Pita wee sị ha chegharịanụ ka emekwa unu niile baptizim n'otu n'otu n'aha Jizọs Kraịst ka e wee gbaghara mmehie niile unu unu ga-anatakwa onyinye a bụ mmụọ nsọ n'ihi na unu ka nkwa nke a dịrị na ụmụ unu na ndị niile nọ n'ebe dị anya ka ha ra bụ ndị onye nwe anyị Chineke anyị ga-akpụtara onwe ya o jikwa ọtụtụ okwu ọzọ kwụsị okwu ike na-arịọ ha sị zọpụta na onwe unu na ọgba dị mgbagọ ya mere ndị na-arụ okwu ya nke ọma emere ha baptizim n'ụbọchị ahụ wee tụkwasịrị ha ihere ka nnụ mmadụ asaa na ọga iri ha wee nọgidesi ike na ndị ozi na nwekọ na ịnyawa achịcha ha na ekpere ha mmadụ niile wee tụọ egwu n'otu n'otu ebekwara ọtụtụ ọla ebube na ihe ịrịba ama site n'aka ndị ozi ndị niile ndị kwere na kraịst nọkọkwara ha nwekọkwara ihe niile ha wee ree ihe niile ha natara na ihe niile ha nwere wee kesaa ha nye mmadụ niile dịka mkpa dịrị onye ọbụla ha jikwa otu obi na-anọgidesi ike n'ụlọ ukwu Chineke kwa ụbọchị ha na-anyawakwa achịcha n'ụlọ ha wee nara ihe oriri ha n'obi ụtọ na n'obi nke aghụghọ na-adịghị ya ha na-eto Chineke ihe ha na-atọkwa ndị Juu dum ụtọ onye nwe na-atụkwasịkwara ha kwa ụbọchị ndị a na-azọpụta